Ọ na-abụ n'oge gboo, mgbe aja anaka na alụ ọrụ, mgbe enu na anaka na alụ ọrụ, ife onyonyo anọ n'ihu anyị na-echetara m mgbe anyị pe mpe, o nwee nwatakịrị rugolu ịga ije maọbụ ịkwụ ọtọ, nne na nna ya chee ya chee ya chee ya, afụ na oge o kwesịrị iji kwụ ọtọ maọbụ gaa ije erugo na achọzi ngafe, ngwa ngwa ngwa ngwa nne na nna ya ga-eme gịnị enwere usoro dị iche iche esi edozi ụdịrị ife a n'oge gboo ndị oyibo kpọrọ ya tekniks nke bụ eziokwu na mamahọ ọtụtụ obodo maọbụ ọtụtụ mba maọbụ ọtụtụ mmadụ dị iche iche ka na-eme ụdị ife a maka na n'elu kịta ka ọ ga-abụ anyị jee ikwu okwu anyị asị na elu oyibo abịago nke ụmụ agbara ọfụ anyị na-akpọ 21st century asị na 21st century abịago enu oyibo abịago maka ifie na ọtụtụ ife dị iche iche anyị bụ ụmụafọ igbo ji bie ndụ ndị dị mma maka a na-ekwu okwu anya na-ekwu okwu ndị dị mma maka na ife ọma kwesị nṅomi nke ọjọọ ya kwesịrị nṅomi ọtụtụ ife dị iche iche anyị bụ ụmụafọ igbo ji wee bie ndụ ndị gboo gboo gboo igbo ji wee bie ndụ nke na-ekwesịghị ka a na-atụfu nri ego anyị jiziri ka anyị wee sonye ịgalụ ndị ọzọ wee tụfusi anya bụ ife ndị anwa dị iche iche anyị nọkwa n'elu ka anyị tụfusịrị nke ndị nna nna anyị ha dewere anyị bụ nke ezigbo ife eji azọ ndụ eji enyere ndụ aka nke anwụ oyibo wetakwara anyị na enedela anya anyị enwenwughị ike imenwu ife dunia ndị oyibo kpọrọ ya we cannot be able to still afford that one ebe anyị na-ama mmenwu ife gbasara nke ndị oyibo kedu ife nyere anyị iji sikwa ike na-eme nke anwụ eji wee mara anyị nke anyị na-aya ha etinye ego kedu ife m na-akọwa n'oge gboo ka ọ na-abụ nwatakịrị tofee oge ọ ga-eji gaa ije ọ bụrụ na na-enechago anya na onweghị ife jie ịga ije na ya bụ nwatakịrị zuru ka emee n'ife gbasara ahụ isi ike n'ime mmụọ ma n'enu ahụ ngwa ngwa ngwa ngwa nne na nna ya ga-eme gịnị ga-eje na ngwuru onye na ọ dị ka nna na ya bụ ngwuru agọpụrụ ana ọjị mgbe anaka na-alụ ọrụ mgbe enwebeghị mpụ na aghụghọ mgbe emerube ha ana mgbe anaghị afụ eziokwu kpudo ya ihu n'ala ụlọ ana ọjị eme gịnị egwughetu ana ka ogologo nwa ahụ ha kuru ya bụ nwatakịrị tinye n'ime ana ahụ were aja kpochitu ya nwa obele n'ebe ụkwụ ya nọ aja ana maka na mgbe ncha ka ọ ga-abụ ọ na-abụ n'oge kịta ka a na-asị anyị ịnọ ọnọ gị gịnị gị ụkwụ n'ala na enwere ife ahụ isi ike ya bụ ife na-ebute anyị anaghị aghọta oge nche anyị na-agba mbọ ka anyị mee oyibo ka ọ bụkwa na anyị sonyelu n'ife a na-akọ ya bụ aja na aja ana anyị fụrụ nwere uru ọbalụ ma mana ife gbasala ahụ isi ike mana ife gbasala ime mmụọ nke ndị oyibo kpọrọ ma mana ife gbasala enu ahụ aja ana bụkwa na ọgwụ ọgwụ n'ọrụ onwe ya o nwere ụdị ife gaba emebe mmadụ kịta asị anya ji echeta aja ikekwa na ọ bụrụ na oghe aja ahụ n'ọkụ o werie chie anya n'otu ebe ahụ ya bụ ife na-eme nke maya ha akpa afọ ebe a ngwa ngwa ichichara ebe ahụ ife ahụ na-eme gị ahapịa na ọtụtụ ife dị iche iche ọ a na egwugetu a na ebe ụkwụ nwatakịrị a ga-ejedebe ekuru ya bụ nwatakịrị etinye ya n'ime ebe ahụ kpochitu ya ebe ụkwụ ya ahụ ya ejedebe aja anọ ahụ o nwee akwara na-agbatị họl aja ana ahụ ga-enye aka ime gịnị ịgbasie enwere ndị na-eme nke ha mkpụrụ ụbọchị anọ mkpụrụ ụbọchị anọ abụọkwa na ị ga-ahapụ nwatakịrị ebe ahụ ọ nọba mba enwelu nkeji one na one ị ga-ahapụ ya bụ nwatakịrị n'ụbọchị iwe megide eme ya mkpụrụ ụbọchị ịnọ maọbụ mkpụrụ ụbọchị asaa ọ bụrụ na ana ka na-arụ ọrụ efu ya bụ nwatakịrị ife ọbụla ji ya na-agaghị ije efu ya ọ gaba ije ife ndị a na ife ndị ọzọ bụ ụzọ dị mma ndị gboo ji wee mee gịnị elu onwe ha aka na-atụfughị ego na-emefughị oke ego a na-emefu n'elu kịta mana anyị bịazielu gbanahụchazie nke anyị ka anyị wee gbakwuje nke ndị oyibo ka o wee bụrụkwa na anyị so n'ife a na-eme taa taa ya bụ nke ndị oyibo anyị anwetanwughị ego ya nke ejikwanụ mana anyị enwekwana onye maara ya maka gịnị maka na anyị tụfurie ndị nna nna anyị ha tụfurie ndị mụtara anyị tụfurie wee sị na ọ bụrụgo nke ọjọọ ndị nke matarị amatalụ ụfọdụ n'ime ha kịta jizie na-eme gịnị na atụzie ejo njoloko onwe ife a na-akpọ jon njoloko a na atụzie ejo njoloko atụrụ tụọ etu a atụrụ tụọ etu a o wee bụrụ ife na-emebi ife ka ọ ka ha ma otu a n'ọnụ ada ndị gboo bụ afa m ọ bụrụ na nke a bụ izizi na-esonyela anyị sigide emedala ọ bụrụ na esonyebụla anyị na mgbe anyị si gị nnọọ echefukwana ife anyị na-eme n'ọgbakọ abụ ịkwanite ọnọdụ igbo na asụsụ igbo nyere m aka pinye aka n'aka lefụnanya zonye ụkwụ na ngalaba okwu ma jisi ike tụsaalụ m okwu a nke kacha nke zonyere m na ngalaba okwu maka na o nwere ike ọ bụrụ ọnụ mmiri okwu gị ahụ nke ịzonyere na ngalaba okwu ka mmadụ ga-afụ ọ baala ya uru chetakwa na ụwa bụ onye daalụ nwanne ya nwanne ya adaali ya egwuregwu ka eji aga n'ụwa ife a na-ekwu ewee na-enwe isi ada ndị gboo bụ afa m ka emesịanụ